nyanye nwa afọ igbo rụrụ ndị igbo na-arụ goteki nke ọzọ enwere na n'afrịka yes ebe mmadụ ga-arụ nwa dịka ya why na gọọmenti of nigeria ma sponsor nwa dịka why the government of Nigeria manpower only onye ruo ọtụtụ Kenya? at least to train many Nigerian youth dị jobless eh? onye ị nọ dị bizi ọma ncheta echiche echiche ihe ọjọọ ọma ncheta echiche ime ihe ọjọọ adịka mmadụ a na-arụ adịka ihe a ọ ga-eburu brain idea niile o ji arụ ihe a ọnwụọ onye ga-akụziri ya mmadụ hapụ na onye akụziri akụziri ibe hmm? ihe a naijiria ji meghee churches everywhere ejiri ya promote sayensị